ndị Igbo kwenu yọọ kwenu yọọ enu, anyị ga-adị o ruola oge nwata tọọ ntị n'ala ọ nụghị ya danda maka na onye hapụ ihe o ji ama mma mma ya arụọ ilu bụ mmanụ ndị Igbo ji eri okwu onye ọbụla ji ilu ekwu okwu amamihe na-adị n'okwu ya oge niile ọ na-amasịkwa ndị mmadụ ige ntị n'okwu onye dị etu a ọsọgodo ya bụrụ na ọgbakọ obodo na nke ụmụnna na ebe anyị na-azụ ahịa na ebe anyị na-arụ ọrụ ma ọ bụ na ụlọ akwụkwọ anyị dị iche iche etuo ilu dabara n'okwu a na-ekwu ọ na-ada egosi na ihe na-ekwu doro gị anya biko kaba ahụ mmụta ilu dị iche iche maka ọdịmma nke gị na nke ndị Igbo niile ilo bụ mmanụ mmanụ ndị Igbo ji eri okpu bụ mmanụ ilu bụ mmanụ mmanụ ndị Igbo ji eri okwu ilu bụ mmanụ obodo Igbo amaka kwanụ ilu bụ mmanụ mmanụ ndị Igbo ji eri okwu ilu bụ mmanụ ụmụ Igbo bụ asasa ilu bụ mmanụ mmanụ ndị Igbo ji eri okwu ilu bụ mmanụ asụsụ Igbo amaka kwanu ilu bụ mmanụ mmanụ n'Igbo jeri okwu ilu bụ mmanụ onye bonye Igbo chi ya ilu bụ mmanụ mmanụ n'Igbo jeri okwu ilu bụ mmanụ ịmakwa ilu nwanne m ilu bụ mmanụ mmanụ n'Igbo jeri ilu ekwu okwu na-enwe amamihe ilu bụ mmanụ mmanụ ndị Igbo ji okwu ilu bụ mmanụ gerube ilu Igbo onye kpọọ ọba ya mkpọkọrọ gbataobi ya e were ya kpaa ahịhịa ọkwa soro ụmụ ya onye tụrụ uji ya tụrụ mgbọrọgwụ maka onye nwe jikwuru ji ka esi na mgbọrọgwụ chọba ya mgbada dara ibi uru dị nta ọkwa eburu ozu nwa onye ọzọ ọ dịka ebu ukwu nkụ ka amụsụ mara na ọnya m ga-atagbu m na dobi felaga ụra ga-eji onye nwụrụ anwụ afọ onye isi na-achị onye otu anya ọchị enebe ogbenye ka o si ata akwa eme ọnụ ọ dịka eze adịghị ya n'ọnụ onye si na ife eji akwa ozu na-adị ya mma ya mụrụ ka akwa ya nkịta si na ọ na-abụ onye na-asị ndị ọbịa nnọọ nnọọ asị na ya na-aba mba ọkụkọ soro ụmụ ya onye na-akpa nri anya uche akọ na ya maka na ọ bụ n'elu ka ihe na-eme ha si abịa o nwanza rijuo afọ ọsị ya pụta ka a nwaa onye mbụ ụzọ gbaba ọsọ na asị m bịasibe ike ụkwụ ji agụ mgbada bịa ya ụgwọ onye nzuzu mara ama iji kwụ ụgwọ ozu mana ọ bụ mgbe a jụbara osi n'ama onye nwanza na-eto ma dịka ọ etonarị nne ya nsị ka na ya gwuru mmiri ụkwụ ugwu nke nta ọ bụrụ ite ofe agadi nwaanyị ga-eri sie. nkịta richaa nsị eze ere ewu a ghara ike nyụrụ ahụ eke isi ọkpọ akọrọ ogbenye ihe eji aba ọgaranya ọsị ka kwa ka Ozu ozuso anya na aga n'ije akpata nkata dị onye ọya mma ọsịsị welite ya isi ozu anyụ ahụ nwata a na-etiri aka amaghị na iwe na-ewe nkume ngwere niile mmapụ mmapụ amarọzi nke afọ na-arụ onye isi rachasị ụdara ọ zọtara n'ụkwụ ya zọrụkwa ọzọ nkịta asị na ndị nwere ike amaghị anọ ọdụ nwoke nwaanyị na-afụrụ ọja na-eji ụkwụ awụbabe ndị mmụọ onye aṅụ na nga ma oyibo anarọ a na-eri ọ na-aga onye ọya ma mgbe e nyere ọtaba agbariri onye afọ na-asa mara ajọ ọfịa ntukwu na-agụ ngwere mana ọdụ ekweghị ya nwata akwọ n'azụ amaghị na ụzọ dị anya o nwere onye nyobere ike aghara efu ya nsị onye gaba ije nyichie nsị ụzọ ọ natago ozute ijiji o onye nwanne ya na-agbaji egwu na-ada aka ọkụ nku anya nwata kpata akụ okenye jee gbuo onwe ya n'ozi ọ kwujere ewu n'oke bụ ọgọ nwa mkpio onye rere nkịta goro enwe ihe ntụpụ ka be ya Ị nebe ka ozu si dobe ọnụ gbuo onwe gị n'akwa o ruru ji afọ ọgụgụ egwu ala nna ya ma jikwa na agụụ na agụ m ntị na isi ede ka isi nne m nkịta nwaanyị zụrụ atagbuo m ofu onye ara sị na ya mere n'afa nna n'iru mee n'azụ n'ihi na ya amaghị ebe onye nzọpụta ga-esi abịa ụra gbere izu gị ọnwụ ohu m aga na asị o na ya ma eji maka na ọkụ na-agba wee hapụ ije nganga eji mara ya o nwere ihe kwa nna na ọ bụghị ji ọkpara gburu ya okorobịa sị na ndị bịara ahịa epeka ndị ebe ya ọdụ nene ya ofu onye ara asị na onweghị ihe ya ga-agwa onye ji mma gị ya n'azụ wee ruo mgbe ya chọrọ isi ya chọọ ọ dị mma ka onu a na ana ma ya echi na-echio onye si na ya amaghị etu iru nwunye ya ga-adị ma ọ kaba nka ya ji na ọ ga nwaanyị anya n'iru igwe niile ejekọ n'ụzụ iko onye eji ama ka eji amarụ ya onye ihe o ji bụrụ nwoke dị mma amara ihe onye ibi na-afụo mmanya ga-ewetara ọgọ na ọgọ ya okwu ya tiwaa n'ụzọ ọkpatara nke arụrụ siri ngwere bịara ya egwu onye m na-ata abụ n'obi na-ata abụ m n'anya nge onye na-enyo mmadụ marakwa na ike gị ghe oghe arụ gbaa afọ ọ bụrụ omenala nwaanyị makarịa dị ya n'ụzọ ihe a ka eme di ya emihe ọkwọ m na azụ ụkwụ m a na-akpụ n'ala ya arapụ m ka m nwere ụkwụ m gaba kama ọkụkọ ga-anwụ na be nkịta ka nkịta nwa na be ọkụkọ maka na ma elu ma ala a ga-asị na ọ bụ nkịta tebụ ọkụkọ si na ihe ya ji anakpu ụra abụghị na bụ ejughị ya kama na ọ bụ na chi ejigo nwa ọkụkọ egbe bụ sio na mkpu ya na-eti abụrọ ka ihe ji ya raa ya kama na ọ bụ ka ụmụ ụwa nụrụ onu ya na ya ejebego adịghị ama ngwụrụ n'ụgbọ ngwụrụ machagoro ọsọ ọ ga-apụta mgba o ji mmepe isi adịghị ekwe ka e were mma fee ya azụ okeke nwaanyị dị ntị njọ nketa asị onye ya tụrụ ahịa oche wenatara ya ego na ntukwu amarugo ya ahụ ijiji anọghị ndụmọdụ na-eso ụzọ aba onye bekarịa akwa enyi ya nwaanyị nọ dịka ọ bụ ya gburu ya weta weta na-aka mma n'aka ọgọ onye na arụ onye ka ya anya na-eme ya nkirio chikere agụ amakwu ya taa ahịhịa agwọ kwudoro ngwụrụ na-ahọrọ ebe dị ya mma taa ya ọnwụ egbughị nwata akwụkwọ emecha ọ ga-abụ onye nkụzi nwata anụ juru aka na-eji nkụ aka achị nkịta akpa ọkụkụ tiwa akị ihere eme nkume ị na-achụ ijiji na nsị ị ga-eri ya ọ bụ onye bụ igu ka ewu na-eso ọ bụghị ịkụnye enwe mmiri bụ isi kama ọ bụ ịnatakwa ya iko ụsụ ma ka ọ dị were abalị mere ehihie nwaanyị mụrụ nwa mkpụmkpụ mara ka oso akwụ ya na-azụo na n'ikiri achọba anụnụ ngopi ọnụ ụbọchị onye ori ga-agwa nne ya anyị achọ ngazi anyị furu efu a na-adịghị mma bụ uru ndị nze ileba agadi nwaanyị anya ọ dị ka eji akụlụ ya mgbe oyibo abịabeghị ọkwa anyị na-achọ onwe anyị ụbọchị mmadụ kwara mmadụ ka ọ kwara onwe ya o nwere akwụnye nwa nchi ka ọ taa na nchi anaghị arị elu o nweghị ụzọ esi eji ọnịcha ọ dị mfe a sịrị udelede agbara ọla mana iru atọrọ ya mụ onye chi ya gbanarịrị ọ ga-esochi onye ọzọ nwata kwuwa ọnụ ọsịna ya gwagbu ọgaranya n'okwu nkịta sị na ihe a ji ewe n'ukwu enu, ma ya na anyụma mmiri bụ iji gọrọ ụmụ ya agụgụ ibio osisi kwuchuru ụzọ na-eri ube mma a maka ụkpana esi na ike ya nwakwa na nwa gafee n'ama ọkụkọ ajọ oke bata na abọ nkwụ ote nkwụ egbugba akwụ ọchara acha achaghị acha ọbọgụ n'ogodu nkume ọnyụpụ ya na akpana ugwu mmụta mgbaji ukwu agadi nwaanyị amụta adịkata akwụrụ ikpe mara eziokwu aka azụ ụdị ya ọsị nwata nwude nkakwụ ga-ekunye ya mmiri ọ ga-ejikwa aka nkịta sị na ọ na-abụ ya na-ata ihe ewenie ọnụ elu kama ọ ga-adapụ n'ala ka ọ daba ya n'afọ Igbo nọ n'aka gị Chineke arapụkwa n'anya nụrụ olu anyị na bịa kwadebe anyị na ekwekwa na kasụsụ Igbo nwa Chineke nke igwe ekwekwa na kasụsụ Igbo nwa o kwere nkwa mme ya ekwekwa na kasụsụ Igbo nwa aṅụrụ aṅụrụ ndụ ekwekwa n'aka asụsụ Igbo nwa ụmụ Igbo niile ekwekwa n'aka asụsụ Igbo nwa ebe ọ bụ n'ịnọ ekwekwa n'aka asụsụ Igbo nwa ga ilu Igbo adịghị agba aka achọ ihe na-ata arụọ onye nie onwe ya otu aka ya ga-apụta elu ala onye maara nna ya ochie maara ndị ichie ọkụkọ hapụ kwọm were gịnị zụ ụmụ ya nkịta na-agba ụja na-azụ onye ori na-azọkwa onye nwe ụlọ dị ochi adịghị ekwuchi ihe ọ gwụrụ n'elu nkwuo ekwe onye ekpenta n'aka ibi ọ ma gụbe ya ọkụkọ hapụrụ mma gburu ya jee tụka ọrụ ite olu ọsụ nri gbajigodo ukwu onye nwe nri amagburu nri ya kama nkịta mmadụ ga-atagbu nkịta m ka nke m tagbuo nke mmadụ ka m kwụọ ụgwọ ajụghị ajụ eri na-akpata ayagha ya nwụọ o nweghị obodo ọkụkọ ọcha na-adịghị ọ dịrị otu mma ọkpọrọ isi n'ala onye ọ na-eme omume omume na-ebe obube obube onye na-aṅụ onye nwụrụ anwụ okobere ndụ ya n'uko agwọ aghaghị enwe ihe toro ogologo nwaanyị karịa onye mụrụ ajụba onye na-anụ ọkụkọ si na ya na-atụgbu atụgbu tupu nye rie ọkwa sị na ihe aja ayikọ ọnụ bụ onye afụghị onye afụ agwọ emeghị nke o ji bụrụ agwọ ụmụaka ewere ya pie nkụ ọ bụ onye anya dị mma na-enye ya n'ọkụ Ịkụkata aka n'obi igosi ndụ mmụọ ebe ndụ dị akịrị ama ụka ala ọ bụrụ ọzịkwa na onye nwụrụ ka a na-akwa ihe fada furu bebe akwa n'ụlọ ụka ndị ọzọ ga-akụwasị isi o onye ji ọnya mata ewi amaghị na igwu ala bụ ọrụ o ebe e aja mgbere na-anọghị Ọcha maara na mma ga-asụ ya o nwata na-amaghị agha na-akpụ ya agha nwata na-agba egwu soro ogede ọ makwa na ọ bụ egwu ndị mmụọ o gburu dibịa na-agwọrọ ya ọgwụ ndị na-eme ya nsị ha agwụla betasu ya bụkwa na arụ efio ije nwa ọkụkọ adịghị egbe mma ka a mara iju afọ dachi ụzọ ka m bụrụ ọnụ na-ekpu ụra nwata erughị eru chọba ihe mere nna ya ihe mere nna ya eme ya onye jere ebe ntukwu si ya bụ ihe oche ọ bụrụ nke o ji nọrọ oriri ama ebum ji ibi ụgwọ o ji nkịta anya ọta onye nwe ya ọ bụ ụkwụ ka eji achọ ihe dara mmiri o esite na nwa ọkụkụ arata nne ya ihe tara nwa ọkụkọ arụ n'isi chọrọ ịnọ ya eno nwa mbụ ejeghị ije nke abụọ ga-agba ọsọ onye kwa ihe otu ukwu ọ na anụ oge nnụnụ a na-akpọ obosi na ike dị n'ụdị na ụdị mere na ya na-egbu agwọ mana agwọ na-egbu mmadụ ọgbara ọgọ be ngwere na-abụ oge ọbụla si ya gbata n'ọgọ gị dara elu ete aracha eku ekwe nwaanyị agba afọ ọnụ oke okporo si na ndị bịara ahịa epeka ndị ebe ya ọdụ nene ya ji igwu n'ọba nwaanyị azaba oke ike onye buru chi ya ụzọ ọ gbagbuo onwe ya n'ọsọ ebe ọ sọrọ agba ọnya apụghị ara nwa ga-aṅụrịrị ya o onugbu ga-afụ ihe o refuru ikuku bugharịsịa ọdụ igwu ọ ebe ọkwụ ọ chọrọ nwunye dị okwu n'ọnụ si ya mmanụ ka ọ taa akwụ ururu sio kama isi ya ga-akwụ anwụrụ ka ọchịchị anya na dinta n'ime ọhịa ebe ya na-agba ọsọ agụji ọjị ntị ụmụ ụmụ ajụ ya agwọ na-achọ ngwere onuno osisi kpọrọ nkụ ka e nere anya ọdịda nke dị ndụ horo n'ukwu daa onye agụụ anaghị ekwenwu nda werere nda eze si na bụ nka ka ya niile ji biri n'ọnụ ọ bụrụ ma na ya makwa na bụ anụ oriri kama ihe ga-eme isi ya kwuru okwu ọkwa ozu nwa bekee ebugo ya enu no no no no ebuda ya na no no agụ n'one ka mmadụ ga-egbu wee zaba ogbu agụ a na-echere nwaanyị nwaanyị a na-echere onye dị ya mma onye a na-amarụ ndụ ya ya noo ya n'afọ a na-eti mkpu na ọkụkụ bụ nsi n'ụkwụ o were ọnụ tụbe ya enigoro anwụrụ ọkụ n'ala emechaa ọ ga-esi elu ịbụ arụsị bụ ogburu onye na-enye ya nri mma na-egbu na mmiri ebu onye na-egbu ọ na eze okwu ya ọ bụ onye efe ụzọ o wee fụ arụsị o kwere nkwa agbaghị aka azụ ụmụọka onye pụta ụtụtụ ọkụkụ chụba ya ọsọ na-agbasikwa ike maka na amaghị m okpuru eze n'abalị oke osisi bụ onye na-egbu ọ na-eze isi ya o udele enwe ya anaghị arụ osio nke ọbụla mere dị ya mma ọ nwụọ anwụọ ọ bụrụ nri ọ dị ndụ ọ bụrụ nwa ya ọ soro ụkpaka ihe ọ mere adịsị ebe o siri gari tuo ojiji ọgụ mana akwa adịghị ọkwụ ọta aga amaghị ihe ngwụrụ na-afụ mmanwụ daa obubu mmanya arụọ ịkọpụ nkịta akpị na-egosighị ya ọ dị ka etoro ya mbọ nnukwu mmụọ karịa n'ọgbọ ụmụaka agwụbe aja oke ama na ụmụ ata akpa dibịa ka dibịa ghara ịmụ mma buo oke ọnụ ọkụkọ ochie ụmụ adịghị efe elu ihe nwa bụrụ ọkụ egwu achị ụtaba n'aka agbao eji isu ya arụ ama ụtọ nsị ọsọ chụba nwata be nna ya ọgbala ikwu nne ya onye nnebe mkpa anya ọgọdọ akarị ya n'ugwu ọfịa edoro ụbịam onye ga-aba ya ụkwara na-akwa enwe na-akwa osisi ọnọnọ ya o ji ngazi eri lụtakwa onye ji aka onye si na isi m ya n'afa ya were nke ya chụọ ya o nwere onye o mere n'imi ọ ghara ime hụ m eze dị ya mana ọkpa agarị ya akwụna nọgharịa ọnọdụ ọ bụrụ onye ọfụ chi onye adịghị n'izu ọ dịghị ihe na-eme ya ebi ogwu pụchasịrị ogwu na-arụ wee hapụrụ ụmụnne onu ya ebe ha ga na-ejide ya aka onye chi ya gbara krismas ọ sị na ndị ọzọ na-apụsị ara nkịta adịghị abụ nwata na anụ gburu ihe ọ chọrọ gị mere nwa enyi gị nwaanyị ọ gaghị akpọ gị nna ya onye isi sisi nye ya lara ụra ọmụgbu anya onye anọghị ebe n'iri ozu na abụọ chọọ ịbọ ya ojebido n'ụkwụ achụkata onye aka ya dị ọcha achụba ya n'ụwa ọma nkịta gbanarịsị ọkụ ma ga-arụ ya n'anwụ ịta amarụ n'ike na-asọghị nsị ata ngị n'isi na-asọghị ụfụrụ o nwere onye ebuniri enu ike ya ya ọ dịrị ngwere mma ọgbara ọtọ eme nwunye ọmụgwọ kpọrọkpọtọ ka ewu na anyụ ọnyụ agbara kata ọ bụrụ ọya o mbekwu si na ọ ga-adị mma ka e were ehikwa nna ha mana onye ka ụtụ onye akpọkwana ya afa ọkwa ahịa lachaa udele nwere ọdụ ahịa ngwaụrụ machagoro ọsọ ọ ga-apụta mgba n'ọhịa ogwu mara ọkụkọ mmadụ ọ ga-abakwana ya echebe ka awọpụ ọdụ wee nụọ di amara na ọ ga-anọ na ụlọ nne ya ka nka o ejighị mma ekwu eyi ọchịagha egwu nkakwụ dị ndụ na-esi etu a kedu maka nke nwụrụ anwụ onye atụ gburu nna ya ekwesịghị iji mpi atụ aṅụ mmanya obodo anyị dị n'aka gị omigbo nọ n'aka gị Chineke arapụkwa nụrụ anyị na bịakwadobe anyị na ekwekwa na-akpasusu Igbo nwa Chineke nke igwe ekwekwa na-akpasusu Igbo nwa o kwere nkwa mme ya ekwekwa na-akpasusu Igbo nwa aṅụrụ aṅụrụ ndụ ekwekwa na-akpasusu Igbo nwa ụmụ Igbo niile ekwekwa na-akpasusu Igbo nwa ebe ọ bụ n'ịnọ eji mara onye bụ onye eji mara bụ mara onye bụ onye ihe bụ bụ ejiri mara onye ebonye ejiri mara onye ebonye ejiri mara onye ebonye asụ ose na-asụ omume na-eme o n'ihe na-emekarị keji mara gị n'ụwa ejiri mara onye ebonye ejiri mara onye ebonye ejiri mara onye ebonye ejiri mara onye ebonye awụsa nwere asụsụ yoruba nwere asụsụ Igbo nwere asụsụ ejiri mara onye Ebonyi ejiri mara onye Ebonyi ejiri mara onye Ebonyi ejiri mara onye ebonye ejiri mara Awụsa na-asụ nke ha Yoruba na-asụ nke ha Igbo na-arapụzi nke ha ejiri mara onye Ebonyi ejiri mara onye Ebonyi onye hapụ ihe o ji ama mma o so nke ndị ọzọ n'eziokwu eziokwu ịma na mma ya arụọla ejiri mara onye ebonye ejiri mara onye ebonye ejiri mara onye ebonye ilu igbo onye kwuru ihe oke na-eme osi ụlọ ọkụ agaghị m agwa agadi nwaanyị zi imi n'ihi na ọ bụghị m ga-achọ isi ma ọ nwụọ nkịta asị kama ịnọ nkịtị na-arachaba mkpụrụ amụ ya o polisi kpuru ichi ọ bụghị iji ọ bụrụ agụ ukwu ijiji si na ya ma ji maka na ọnwụ ike na-egbu ụmụnna ya wee hapụ ibe n'ọnya nwaanyị adịghị ama uru ude bara ruo mgbe ọ ghọrọ ajadu anụ ji eze arị elu mara osisi na-elu ilu okenye si na ya amaghị egwu ala bụ okenye arụrụ ala a na-achụ mgbekwu n'ike ọ ga-efe elu ọ bụ iche ha ka enyi ka a na-ama enyi o ntukwu nwaanyị adịghị mma n'ala ata o onye ama ibirigorelu nkwụ obele nọ a na-agwa anyarị okwu ọ na-ekwe n'isi amaghị m o kwere ekwe ma ọ jụrụ ajụ ihe nwoke mere ibe ya bụ nga jidere m o nwaanyị a na-agbara afa ka a rụpụnarịrị nwa dibịa jụọ ya ọgịnị ọ sị na ọ bụ ha ncha ka ya e ji maka ya bịa ọ bụ ihe mere ede o ji bee nwee onye isi ka a gwara na ọgọ ya abịago ọ sị na o tego onye afụrụ ya onye na-eri ihe onye ọrịa ọcha akwụ ya isi abụọ mgbada mgbe e gburu ya onu agaghị eho ya ụsa ka ụsa rie ohu m agala iri anụ mọnke si na bụ Michael na ọ bụ ndị mkpọrọ ma na-akpụ ya mọnke nwata rie nri okenye ndị mmụọ ahụ bụ ya mma na enwe amaka bụ n'osisi dịdebe ọsọ ugwu abụghị mgbada ihe ọfụ alụọ nwaanyị ọfụ ọzọ amachiri echi mbekwu si na Nkuzi na-agụ ya mana aka ya merụzi n'ebe edemede akwụnye anụ n'ọkụ nwaanyị eji ozi ezighị ezi edebeghị n'elu uko maka oke edebeghị n'ala maka ewu kedezi ebe anyị edebezi oke ji ọsọ ba n'ọnụ agwọ bụ azụ ọ ga-eji wee pụta nkịta anyara akpa nsị agwụ n'ọhịa onye nna ya dara ibi ihu ukwu adịghị atụ ya egwu ofeke mụta ịta atụ osisi dị n'ọhịa agwụo ọnụ mpio gba ngọ nkịta achara aba ọ bụ ose ka eji ata anụ rere ure a na-ekwu na akpa ezuwu ndị dibịa ebu ebuo na-akpagharị oke gwara ibi ya wakwa n'anya nụrụ ka ihe a ji eze atawa ọ bụrụ ihe niile na-atọ nwaanyị ụtọ na-atọ ya mụọ onye ara gwara onye ibi na ọ chọọ ka akụwasịba akụwasịba a na-agwa onye ibi ya ma n'aja ọkwa ọmacha ihe ọ bụrụ owelu igbo si na mmamịrị dị mma iji mere ịtarị mana o nwezighị ebe a ga-esi ya aka o amụkelibe ọ dịka ya agbawa ikwu ọ bụghị ebe aka ewu zọrọ ka ụkwụ ya na-azọ ọ bụ oke ịgbaju n'ike ebunata nsị n'ụlọ ọ bụ uche ka eji agba adaka mgbada nye ka enyi ike awarụ ya mee jikwa na isi ọkụkọ efeka asị na ewu biri ọgbọ ọkụkọ mmanya na-egbu kwee gbara na-apụ isi ajụya ya oyi tụpụrụ nkịta ọkpụkpụ na ilo hapụzia ya ọgụ ya na ndị mmụọ ọ tasịrị akị tụfuo nkume o chere na akụ ama ya ọzọ ihe na-esi nkakwu nsi dị ya n'ọkpụkpụ ọgaranya jere mba anụ juru akpa ndị ọ na-enye nyekwara ya o atana esoro ụmụ ya onye chọọ ịdị ya mma ya ji aya ubu anya doro ya maka na egbuba na nchịchịpụ anya ama amazikwa onye bụ onye onye chọọ ịma ọya yara enwe ya dị na ata efori ọkụ n'anya ka anya dị ya o onye n'ebe anya n'uji anya enwe ji dị n'ọba gbuo enwere ilu ilu bie okwu ofe ga-agbara aka laa esoro ụtọ ọgbọrọ arahụ n'ukwu adọ ana m emere onye isi ukwu ebere ọ bụ m ga-akwari ya okwu nwaologbo si na ibi ya ji ekpochi nsị ya aja bụ na ọ dị afịa arụ ihe mmadụ aghọrọ ihe onye ọzọ mgbe a mụrụ dike na mba ka a mụrụ ibe ya mgbe nna amụbeghị ọchịagha ọkwa ndị ọgụ na-agari ọkụ m ji hụnye ji ka mma nke na-agba achara n'agụ ka m amaghị mbe na mbe gaa ahịa uru anaghị adị ya o nwa ọkụkụ kpa olu nne ya ghaa ya anya mmiri okenye na-acha nzu ahụghị nwoke n'ubi arịọ nwaanyị nwata hụkarịa ọyị nne ya ugbua ya mma ekwuo ejide ibe ji n'aka asa agụụ okwu nwanze asị si gbabara ya afa ndụ na ọ bụrụ m uto na onye ọbụla dị ndụ ga-etoriri eto ma ọ bụrụ na ọnwa egbu ji eji chụọ àjà ọ ga-epuriri ome ihe ọ sọrọ ọkụkụ ya da oke ọnụ ahịa agaghị eji ndụ na-achụ àjà abee ka egbugbere ọnụ jere mmiri ji ama eze mgbe ụtaba apụtabeghị o nwere onye azụzụ gburu ọ na-abụ afụcha ọnụ nnụnụ ma ajụbakwa kedu ebe o si eri nri Agwa ubi kwa elu kwa ala anyị mara olu dọkpa ọkụkọ achọba ebe nwa mkpịsị bi ụwa ejebe ikwu nne ya ngịga dị n'ọkụ ọ bụghị nke anụ ọ bụrụ nke azụ ọ bụrụ na mmiri ebughị ogbe na uje ọ ga-ebu ya n'ụla akwa agbata obi na-eche ụra onye ibi dinara ala ọ dịka odi na isi ghara ịgha a na-asị agadi nwaanyị mechie ụkwụ ime ebe o si eku ume adịghị ezo ezo ejekwu nwaanyị ajadu maka na a maara ebe di ya nọ atụ anya nna abụghị eke nwe ọkpọ onoro agụba na-aṅụrị ọṅụ ọnyụọla nsị agaghị eji maka na agụ na-emeri enwe asị na ụdara nwe enwe bụzi nke agụ ọ bụ onye nzuzu rere mma ya were ọbọ ya a na-eju ala nwa nkụ ya na-achụgharị nne ya na-ejighị okwute elele isi kara aka ụkwa adara ụbọchị oriri adarọzi n'oge ọ na-aka mma ka ọkụkụ were ọnụ ya tụwa akwụ ya o a na-agwa nwata na ọ na-egbu onwe ya ọsị ọbara ihe onye bara nkịtị ya ka ọ ga-aza o ihe eji etiri ibi mkpu bụ na ebe ọ dị ajọka ọ bụrụ ma na oruwu ka ihe a na-agwa ji bụrụ n'isi akụ ihe nwata egwu chee na ya abaghị ọgaranya dị na nwunye rijuo afọ n'ụba ndị bụ ọnụ aka ha mma adịghị akọrọ akpịrị akọrọ na ya na ụtara bụ nwanne ọ bụ oke ịgba iche iche mere na agwọ enweghị ụmụnna a na-esi n'ihe oke ama onye bụ okenye Ekwu anụ nwaanyị ezoghị eri nnu na ose akọ ụkọ n'ụlọ ọ bụrụ na ọkụkọ ekpe ụchịcha ikpe ikpe ga-amarịrị ụchịcha daalụnụ daalụ ọrụ n'ụwa ụmụ Igbo na-agba mbọ daalụ ọrụ n'ụwa na-acha akara aka ha daalụ ọrụ n'ụwa n'akụkụ ụwa niile o daalụ ọrụ n'ụwa onye ọbụla jisi ike daalụ ọrụ onye agha na n'asụsụ Igbo daalụ ọrụ maka onye kpọba ya mkpọkpọrọ agbata obi ya were ya gba ahịhịa ụmụ Igbo daalụ nọ ilu Igbo udene si na mmiri amaka ya na-arụ a na-arụ ọzọ ga-arụta ụlọ anụ egwuregwu adịghị atụ obere mma egwu ọ bụrụ na ọ dịrị nsị mma ọ dịrị agụba a ikpere ụkwụ ka o si eji oji mmiri na ncha dị n'ụlọ ga-agwuo ebutere dịka ọgụ n'ụlọ ma ọ lụghị ọ bụrụ ụjọ ọkụkọ ọzọ na ndị mmadụ kpọrọ ya asị mere na ha hapụrụ akpa na ya dị na-ego ogiri n'ahịa ihe a na-ahụghị n'afọ nne ewu ekwesịghị ka afịa na nke nwa ya o egbe igwe gbakarịa otu ebe ọ dịka ezitere ezite ọ bụrụ na onye isi asịba gị na ya ga-atụwa gị isi ị mara na o nwere okwute ọ doro ụkwụ onye oke tara arụ gaa ya mbọ ọ na-eche ka ọ makwuo ya ụra ka m ka m pụta na ama ọkwa nri o ọkụkọ mara ka ike ya ara osisi weta ya ụdọ n'ụkwụ nwata kpata okenye gbuo onwe ya n'ozi onye ajọ ochi ka arụrụ febara n'imi ọ chọghị izipụ ya zipụ mkpụrụ anya ya jee totoro mkpụrụ anya ya soji aka n'ala onye a gwara ya bịa buru ozu ọ sị na ebubeghị ya mbụ ọ ga-eji onye dị ndụ wee mụrụ oyi ma a gwara m ga-agwa ezigbo oyi aka m gị agwa 'Ba ajọ oyi ejikwana maka ihe ọjọọ nwa mkpa i mere jee zojie nwa agbọghọ ewu kwuo nwata jide ọkụ jide mma ọkụ ereghị ya mma ehie ya ọ fụrụ nnukwu osimiri ghara iti mkpu ọdịnazụ ụlọ nna ya agwọ na ya nụrụ na onye na-abịa ebe ya mara agba mgbari nne ya wee mekpuru ala chere ya echere ajọ nwaanyị were ego ya gote nri agbata obi a n'olu ya nkịta sị na ọ bụ ya na chi ya na-akpara ihe rere ha echee na ya dị n'ụra onye kpụrụ ọtọ ya ahụ ngwere arịgoro ya elu ọ bụ ike na ume ka eji afọ opi onye chaa ka ose nyafụkwa ka ose ọkụkụ nwa mgbenye bụ efi ya o ọkwanụ mmiri na-enyere ncha aka o wee gbaa ụfụfụ ị chọrọ dị mma onye nwụrụ ụzọ akwụ ya na abịọ ejere mbe mmụọ gụta ọkụ pụta na mmadụ ọnyụnarị m onye akpana nwa gị aka n'ọdụ ma ọ dị ndụ ma ọ nwụrụ anwụ nsị agbaghị aka akpa n'iru o ji ha arụ o jiri mma mmiri ejighị ugegbe ekiri ihe agba n'aka o ọgba ọsọ adịghị agbadebe ruo mgbe ihe na-achị ya chidebere ya nwa nnụnụ na-agba egwu n'ilo nwere ihe na-akụrụ ya egwu nọ n'ime ọhịa azụ onye ori mudo ọkụkụ ọ na ọ na-atụ ya egwu na-enepụ anya ọkpụrụ efi onye buru chi ya ụzọ ọ gbagbuo onwe ya n'ọsọ adịghị asụ ozu na na-akwa adịrọ ọkpụkpụ ekweghị nkịta ata ka ọkụkụ sisi weta ka ya nwane ọkwa na oke nọ n'ụlọ gwara nke nọ n'ọbịa na azụ dị na ngịga ụdara bụ nke enwe anụ ndị ọzọ bịara nche ụsụ fụrụ ka eji mgbaze enu ibe ya mara na ọka ọ ga-adị na mbọsị nke ya onye ara sị na ọ bụghị ara anya na awi na-ewute ya kama na ọ bụ njenje dị na ya ọkụkọ adịghị echefu onye fọdụ ọdụ n'udu mmiri onye mụ na ya na-achụ anụ tụgharịrị si na ụkwụ m dịzikwa ka nke anụ o ji enyi wee kwuo ọnya kedụzi anụ ọzọ ọ chọrọ ịmata ọ bụ ụkwụ a ka Nnama ga-eji ruo ụmụahịa o nwere ihe mgbawa mere ike o na ọ bụ mma ka a chọrọ ya nkakwụ na-ezo ezo ka ude na ghara ibu ya ude na okwerugo na ọ ga-ebu nkakwụ adịghị asụ onye bụ ozu nnata nnọọ kama n'arụ arụ mere nwata tụrụ ilu na ya tụrụ n'akwụkwọ ụgwọ na ya ji nwata na-amaghị mgbe isi na-akụ ala ya lekwa ka ala na-eme mgbawa ofu onye ma oke ọkpa mana ọha nwe olu ya egoro nwata ịgba ọfụ ọ dịghị ka ya zụ ndị mmụọ n'ụzọ agwọ niile dị ogologo mana e nwere eke nwe ọhịa ewu mmadụ abụọ na-enye nri na n'agụụ ọ bụrụ ọnụ ka e ji abụ ọgaranya ị mara na onye ara ga-akachasị n'ụmụnna ya eze nchi fogodo ofu ọ ga na-egbu achara ọ bụ onye kọrọ chi na-egwute ebe ọkụkọ si na ya maara etu esu akpata ejula mana ya bụzi onye ga ejirere ya nkata nwata ya na okenye na-eso ma ọ taghị ose ọ taa ọjị anya mmiri na-aga n'ọwa ya ọkwa na ala ha ji ya ka anyị na-atụrụ efi ihe nwata ruru oge abụghị ụsa ike adịghị ọkwụrụ gbaa mgbọrọgwụ ọsị na ala esike ike mma jere ukwuru ka a jụrụ ma ọ ya ejezikwa ọzọ ọsị ka ya nagonu nke ya jere eje ọ bụ ife a ka ogidi ga-emesịa wee mee nwa afọ chi jiri eji ga-eforiri efo nsị adịghị n'afọ ajọ njọ were ile gị gụọ eze gị ọnụ ọkwa adịghị ama ama ọ gwara ọ obodo ndị isi onye ofu anya bụ eze nsikọ na eche eze n'obere mmiri o eme nwata ka emere ibe ya obi adị ya mma emegbu n'oke eke iwe meta oke afọ mma ibe eji maatụ agwọ ya na agwọ adara ebe ọkụ nyụrụ agwụsị ọwa na m n'ụzọ fụnye ọkụ ebe onye dara ka chi ya kwaturu ya kama okwu m kwuru n'ọnụ m ga-ekota m isi ma sị na m ekwuru ozi ibuo mmiri buo mmanya ịmara nke ka dị arọ adịghị ele ọkụkọ ụkwụ juru n'ụlọ afọrọ ndị kwụ ọtọ ọ bụrụzia ndị n'ala agha rie akụ ma ndụ dịo gbanarị ajọ mmadụ gbakwuru ajọ mmụọ agwọ na ihe o noro ehurugo ọ bụrụ ọkwa ọkụ agba anya onye ṅụkarịa okpukarịa ya akwụ na aka ebụkwanụ nwanne ma takwọcha aka o siri ọgaranya m ga-anọrọ obe m nọpịa mkpụrụ amụ ngaramara na-ekpeka azụ onye a jụrụ ajụ adịghị ajụ onwe ya o ewu dina na ana dina na akpụkpọ ya o ịkpara akwụ kpara akwụ onye nwe akwụ eburukwa akwụ ya o ogbu mma ga-anana mma o o nwere ebe ụwa tọrọ ute akụ fecha ọda ara wọ ọkụkụ ntị ike na n'ihe n'ite ofe agwa ntị ma ntị anụrọ mgbe a ga-ebere isi ebere ya na ntị obere nwa na-ama iri elu obi sikwa ya ike ọ na-aba anyụba nsị achịba ọchị kwọọ mmiri mgbe ọ ka dị n'obe ụkwụ si hapụ ihe tara n'abalị ka ọ bụrụ anwụnta nwata jere ịkụ nwa ọ bụrụ na nwa o jere ike nwụọ ọ nabanụ amaka mmiri ezo na emechaa ọ ga-agbatarịrị ya ebe ọ nọ n'ụlọ mara ihe zụrụ n'ahịa wepụ aka enwe n'ofe tupu ọ ghara aka mmadụ ọ bụ nwa mgbe amaghị akpụ isi ka ọ bụ agụba dịda adịrọ nkọ Chiụ nwa ọkụkụ nwe ada nwa ọkụkụ nwe nwee nwa ọsọ o ji ihe nwata wee nye aka enu aka jiwe ya o wetu aka nwata ewerekwa ihe ya mkpọkọrọ agbata obi ya were ya gba ahịhịa ụmụ Igbo daalụ nọ